Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. Ụmụ ibe ụmụ ibe ụmụ igbo ndị ọdịnala ekene ụnụ ụmụ igbo anyị si ka anyị kenekwe ụnụ ọzọ taa ndị igbo ndị ndozi ọdịnala na-ekene ụnụ anyị nwawo ndị ndozi ọdịnala anyị nwawo ndị kwere n'ihe otu kwuru anyị nwawo ndị si na nna nna anyị ha na otu ha si wee bie ndụ bụ otu masịrị anyị amasị maka na ihe gburu ndị Igbo taa ihe gburu ndị Igbo taa bụ ọkwa leta unu amara ihe bụ leta ndị Igbo na-asụ asụsụ ọ sị na ya nwere e ọ na ya nwere e, e gịnị nwa na Igbo language jụgodo onye ahụ nwere e gịnị bụ e gịnị bụ e e aha o nwere ihe o nwere reprezentịrị gịnị bụ e ị nwere alfabet na language what is a ọmarọ then ka ekwe nke isi mana ị nweziri a na language ihe ị na-amarọ ihe eme gịnị wụ b kedu ihe wụ b ị mara ihe wụ b ị mara ihe wụ a ị mara ihe wụ c mana isi na ị nwere nwere nwere ee um, e, e, na langweji igbo langweji enwere m e ka e nwere ihe wụ the a what is the meaning so unu chere na jos na this language is na weda na katara nnọọ esi e, e, n'elu wee daa bụrụzie e ebi isi n'elu wee daa uru bi si isi n'elu wee daa uru si ndị isi ojii akwewuru ndị isi ojii lesines dị ndị isi ojii n'isi the kind of lesines dị ha n'isi ọnwụ na ọ bụghị ọdịnala a nwanne kwaranụ ngwongwo unu jee daa mmiri ọnwụ na ọ bụghị na anyị mebere ọdịnala a kwaranụ ngwongwo unu daa mmiri because the kind of laziness dị ss kedu ka mmadụ ga-esi apụta ụwa mụọ anyị n'ime ụwa a. o buru langweji na-akpagharịsị ya na-asụ igbo dis igbo roman alfabet nsogbu adịrọ but kedu ihe dis alfabet representịrị ha what is the meaning ịjụwo ndị be anyị common tin oke isi na ị na-ekwu okwu gịnị bụ okwu gịnị bụ okwu ndị be anyị amara ihe okwu kedu ihe jikọrọ okwu na akwa wayị okwu mmadụ na-achọ gị okwu ị na-ekwu okwu ịchọ oku na akwa a na-akwa akwa kedu ihe jikọ distance this is intelligent ọ bụrụ na ị mara ya na skul na na enwere schools na-etiji based on distance nwanne ị gara ama ihe pump and play that is simple fact nsogbu adịrọ tupu anyị a na-ejegodi ka anyị kene enu kene anị kene eke na ori na afọ na nkwọ kene ikwu na ibe kene ndị ọkpụ na ndị egede a sị m udo dịrị ha tupu anyị na-eje sọsọ ihe mma agwa ụnụ taa bụ na maka oge adịrị o nwere ebe a na-eje ani. ani. anị that three letters e nke a ka mma agwa ụnụ taa agaghị m agwazi ụnụ sọsọ tata mma mbọsọ ani ọala ani. e pụtara wisdom wisdom of your ancestors the a is the highest wisdom capital letter a stands for wisdom then n n stands for child for leaning isikwa na ijiri ala itinye stands for your ancestral way that is same leaning you must know your past to move ahead of the future so n and l represent the same thing then i that's why gasị gị i i ịtụpọ ihe n'elu that point is the way i i is the astronomy for you to see for you to see ihe m na-agwa ụnụ ya coded language for you because you must you must follow your food you must know the past to go to future you must learn the past to go to future ị ga-ama ya you must know the wisdom of the earth you must know the symbol of the earth ị ga-ama ihe niile ahụ responsibility gị ka ọ bụ as long as you were born on earth you have to know them ịmara ya nwere ebe ị na-eje ịmara ya you are going nowhere so that's why ndị be anyị na-ekwu okwu i don't pity for them because that is not the case the case is ihe m na-agwa gị how the case your problem is here not there your problem ị nwere bụ distance m na-agwa gị if you know them you become a successful human being if you know this thing you become successful but ọ bụrụ ya ka a na-ekwu because we we we created religion for sentiment and emotion we do it I, I, we created them for some people for gullible mind gullible people we created religion for gullible people we created culture to keep the secret that is cult cult is culture to keep the secret is council is this is the symbol of c c represents council that's why dem give you united nation council that's why dem tell you about security council security stands for wisdom as well that is serpent eh? gini oh my god ndeba anyị ndị anyị ka n'ọfa that's why kwe hụrụ dis ihe a na-eme na village si ọwụ eh, omenanị all those things bụ n'ime ọhịa all those things bụ n'ime ọhịa we are creating we are creating ihe nna nna anyị ha mere ka anyị na-eweta ihe a dị n'ala Igbo a na-eme na omenanị jos ha nwere ihe wuyi n'ime ọhịa ka anyị e bido n'isi let's start afresh because look at every day a na-ebe akwa every crying crying crying all dis things bụ ihe ị kwesịrị ị na-eme ọ bụrụ ya ka a na-emezi gị eme ihe ị kwesịrị ị na-eme ọ bụrụ ya ka a na-emezi gị eweruzi onye nkịtị eh, na-ada na-ekwugheri ị plan ị nweghị you cannot anticipate anything you cannot anticipate anything nothing because you don reason that simple as ABCD you don understand the letter of the word the movement you don't know the only thing eji eji akpọ akwa na okwu okwu wepụ that w w stands for wave o wave wave w stands for wave isi oku oku is sound then w program stands for wave that's why akwa kedu ihe na-eme akwa weaving you are weaving the cloth akwa ọbụla eyiri iwu e weave ka emere ya so that weave ahụ wụrụ wave so ụmụ ibe ọ bụrụ na ya mara all these things enwere ebe anyị na-eje you cannot even create a society because society is created based on the elemental force of the earth the society you live is created based on elemental force the okwu ị na-ekwu is based on wave and sound so before you create a language or before you even speak you should know them anyị ji wee create anyị nwa na onwe wee create a kind of religion into ordinary gịnị that religion ịga ọfọ ahụ unu na-ekwu ịga ọfọ ịga ọjị ịga mmụọ izie religion within ordinary because ihe ịchọ morality we don't want you to be a slave to any mother motherfucker so to build a moral uh, behavior we create destiny within our culture bito ndị be anyị amara destiny ha amara ya ha ga-akpara ọjị n'aka kpara ogbe ọkụkọ n'aka kpara ntụ n'aka kpara ọfọ n'aka na-ekogheri that is the problem had it been na ha ya if you know all these things then your wisdom will, your wisdom will come back everything everybody nọ na this earth that wisdom na ya n'isi ọ nọ ya because as long as na ịṅụrụ ịṅụrụ ara nne gị as long as na ịṅụrụ ara nne gị that consciousness not there but nsogbu anyị nwere bụ na we anyị furu ụzọ we lost totally anyị furu ụzọ so ihe na-agwa na ihe a bụ the road to success the road to future the road to tomorrow if, if you like you don follow ọ bụrụ my concern my own is to give the message aga m agwa gị and ndị ọdịnala ndị ndozi ọdịnala we create our own in Igbo land if you like you follow if you like you don follow it's all for your, for your own good ị nwere ezi ụzọ ọzọ you don have any other way because that's how ihe dị agwa gị ya how life work you don have any other way it's not by choice is this is my choice you don have a choice. you choice <laughs> you choice that's it you don't have a choice the only way out is this thing because everything is based on elemental force everything is force everything is force everything in okwu ndị Igbo na-ekwu ekwu is force that's why we say okwu okwu is oku then when we add that wave that w become wave is a sound wave everything is even your ntị na ị na-anụ ihe mako na ị ga-ahụ na ọ ga-echenji sound kpuchie aka na ntị gị like this kwuo okwu sand will change so onwere nothing onwere ihe onwere enweghị ike na na eh, things happen to me no <laughs> religion is purposely created because onwere some people who are incapable that, no doubt so that need more time to understand the, the system so we give them religion then the culture for our, our own culture we created it to keep our people and give them the information through the way of culture through the educational system of culture that is how you lesson your people you lesson them because you must follow the way leaning ordinary your language Aani meaning wisdom leaning and sight observable truth i stands for observable truth observation astronomy that is the eye that is the eye Aani. then allah is the wisdom full print of your ancestors and the a the small letter that is a pregnant woman that is a pregnant woman that is symbol of ani and is, is female and that is what dem pray for the islam pray for allah that is allah dem pray for dem never tell you agwara a m ekwu ọdịta agwụgwọ m ya Si ọkwara isi ala ikpere ala ka ha na-akọ isi ala ikpere ala gịnị bụ isi ala <laughs> nsọ ala asịọ isi ala salem bụ gịnị bụ salem salem ọ bụ ya bụ ọ bụ ya bụ peace udo holi holi ọ bụ ya bụ holi na ahapụ na ihe a ndị igbo ekechago ụwa kesi ụwa kesi ụwa kesi ụwa ndị nkịta abịaghị ere aja na garị ị na-ekwuzi okwu na ndị nkịta agaghị ekwe mmadụ ka ya nụ ihe a na-ekwu ndị nkịta anaghị ekwe mmadụ n'ihe ndị nkịta bụ ikom kedu ihe ọ na-akọ kedu ihe ọ na-akọ onye nkịta na-ekwu destiny ịjụọ ya he knows nothing about the creation onye nkịta na-ekwu ihe a na-agwa ibi afọ a na-etoye ọ nwekweghị ihe ọma about creation ị na-agwazi ya agwa nwanne achọ i don't give me money i don ask you anything this is for your own good take it and go free take it for free i don't ana nwere ihe m nara gị add it to your knowledge add it to your knowledge add it to what you have ọ bụrụ na ị maghị these letters onwere ebe na-eje uwe you don't know them enwere ebe ị na-eje ọdịnala Igbo bụ the only way forward the only way forward nke ha dị n'ala igbo naanị datin ufeki created 1900 by ihe na-afụ n'ala igbo was created 1900 that's why his royal highness na-eyi the same akwa with that priest aha akwa ndị fada aha ọya ka his royal highness na-eyi but ihe awụjọ ụsọ emere gị otubere anya afọ ụzọ pọpe ị gaghị ama because ebe abịa mee ya ọ bụrụ isi agụ eme ya ọ bụrụ isi agụ so that ka e wee nwee ike iwepụ gị uche ị gaghị aghọta bụ check ihe na ọgan ka ọ bụ ọkwa iwu na ọgan kee ndị fada na-eyi just go and watch onye fada ọfụma ọfụma na ya anya ọfụma ọfụma ine ndị eze ndị His ya Highness onye ọfụma ịma na ọdịsị akwa ka ha yi n'ọkọlọ bụ ihe chenjiri ha bịara ma ofu ọ dị tradishọn osi ọtradi gịnị wụ tradishọn tradishọn wee borod language e gịnị wụ symbolically gịnị wụ borod way of life exchange gịnị exchange trade give to change something <laughs> tradition wu trade gịnị wu trade so ụmụ ibe his royal highness wụ fada ụmụnne m fada ka ha bụ his royal highness wụ fada na ndị ịntanetị abịakwa ọjọ bịakwa ha ọjọ oke o ndị ịntanetị ndị ịntanetị ọ dị na mma oke ọ dị ka ọ dị na mma ndị ndị ma ihe akpọ ma akpọ ha ka ndị Facebook ka ndị Google so ụmụ ibe ịntanetị anyị na-enye nsogbu ọ dị ka ga ewedo okwu a n'isi njedebe taa so ihe m na-akọwara ụnụ bụ ndị fada ọha bụ his royal highness unu edisivụzi n'onwe unu enweghị ihe dị n'ala Igbo taa bụ kọlchọ hapụ na ihe ahụ ihe unu nwere n'ala Igbo ọ bụrụ ka ọ chọrọ it was created owe colonial eh, empire ka unu nwere ihe a Warren Chiefs owe sad story ihe anyị nwere n'ala Igbo today Warren Chiefs e, e nwere ndị bụ ndị ndị ọchịchị mana ha nọrọ n'ọkwa ndị ọchịchị ndị Igbo ndị wu traditional ndị wu ndị wu eh, Igbo cultural nke a na-akpọ ihe ka asịrị akpọ ya akpọ custodians custodians of Igbo ancestor ha nọ na position of any power they have no position in Igbo land today ndị na position of your traditional rulers ha niile wụ waran chiefs from A to Z is a sad story but is eziokwu no none of them can even give you accurate of Igbo language talk less of Igbo story no single one of them can give you any history of past Igbo none of them ga ha go to their palace go to their palace and uh, go to their palace ah, go to their palace and ask them history of Igbo they don't know how can a custodian don't know ebe o si wepụta ụwa how can a custodian amarọ about o si wepụ ọmaha about history or eh? custodian so na ndị na-enwe m because this thing ehetere complain complain clever people always on top so if you are not on top you are not clever you have to work hard ọ bụrụ na ị na-agba odibo n'ụwa you are not working enough you are not doing enough that is simple as it is ị na-agba odibo you are not doing enough so don't waste your time go and start building go and start working hard that's because ndị be anyị we don't know anything we don't know anything nwanne ị na-aga skuul ị na-agba last odoga ya na ịgụrụ akwụkwọ ọfụma that's why ị ji agba last ịgụrụ akwụkwọ ọfụma that is why ị ji agba last so o nwere ihe a na-asị na asị oyibo na downfall of man is not the end of his life ụwa bụ otu a ka ọ dị ị na-aga ụkwụ a na-akpọ gị ị na-ada na-ebini if you lose the way of your ancestors you lost everything if you lost the way of your ancestors that is the meaning of el el el shaddai they tell you el shaddai elohim this is the ancestors they are talking about because is a force ancestors were a force all those things were force living within you but e happens. ya ebe ka ị na-eje you don't have way to go bicos the brain all the spam aha the spam ọ nwere n'ime mmụọ unu that is the information passing through so unu asịzina na chi gị ji gị enwero chi gị ji gị because afụbeghị m onye bịara were gbachie ụzọ were ka ite na mmiri na-achọ ebe ọ ga-esi abara ụmụnọ ya mmadụ ọ ga-ewe gbachie ụzọ ya were ka ite na mmiri na-achọ ebe o si aba n'ụlọ ya it's impossible ọgwa gị gbachiri dị ụzọ then go and look for the key. ị gaghị anọkọta nọ sị na your ancestors were evil they, they are evil and I cannot follow the way you are complaining to me after you abandon everything for yourself you are complaining eh? you are complaining ikwuru datin bi ebe nọ gị wụ anya na ka ị na complain don complain okay, you, have read your way. you have seen the ifugo nke ka mma you have seen a better one and then you go you complain Jesus cannot come because he never existed god cannot come because god is you because you are the son of god you are the daughter of god you are the child of god so there is no other one apart from you so ọ bụrụ na ị gaghị emenwuri onwe gị nobody can do it for yourself simple as abcd so praying is wasting of time use your mouth to control the energy wave use your behavior to sanitize your system ịkụ aka na okwute okwute respondụọ ịgba ụkwụ na aja aja respondụọ mkpụrụ onye kụrụ ka ọ na-aghọ chee echiche ọfụma chee echiche ọfụma iche echiche ị ga-echepụta ihe iche echiche ị ga-echepụta ihe aka ọrụ anyị nwa bụ ndị ọdịnala ịfụ na kọlchọ ndị Igbo gbanwere agbanwe ndụ ndị Igbo gbanwere agbanwe ana Igbo bụrụ ebe eji ama atụ ọzọ kwakwa ọya bụ aka ọrụ anyị enwezie nke ọzọ bụ aka ọrụ gị werezie dị infọmeshọn anyị ga ebe a tinye na nke ahụ iji e eji mee ya ka ọ dị mma mana onye chiri nsi ụzọ na-ezu ijiji onye ọbụla anyị chiri nsi ụzọ na-eju iji maka ị gaghị agba agbacha eche ị gaghị agba chee eche ihe mere onye ọbụla na-aga ọjị iweta ọjị n'aka isi onye biri ibe ya biri isi egbe bere ugo bere nke si ibe ya ebela nkụkwa ya ịnwe aha nwa bụ na ichegoro mmadụ na nwere nke mmadụ na-achọ ime isi ya ka nkụkwa ya nwanne nkwu eburu zọkwa gị <laughs> onye ka nna agụ ụnụ na-aga ọjị ụnụ amara ihe ụnụ na-agụ o nwere ike na ofu onye ị na-ịpụtara na for example onye na-eje ụka amaghakwa na eji ụka adịrọ mma nke nwa na onwe gị ji ọjị n'aka isi bere ugobere mana isi onye ụka ebikwana o isikwa onye ụka ebine and iji ọjị n'aka jide ọfọ n'aka si bere ugobere how can nke isi ibiri ebe na ngụkwa ya and isigokwa onye onye onye isi ala ebikwene isigokwa onye ụka ebikwene isikwekwa onye onye ọgọ onye ọgọ nke a na m nke a na-emezi eme ya emekwene ị na-ekwu ọ bụrụkwa na enwere ihe ọbụla iboro mmadụ n'obi na ọ gaghị eme ịṅụ aṅụ akpara ọjị n'aka ọ bụ ngụ maka ọjị ahụ ebuzakutu maka onye ka m na-agwa ndị be anyị ha ghọtara so <laughs> ọ ka mma bife ị na-ekwu okwu mara ihe ị na-ekwu energy runs everything everything is energy pure mechanic everything is machine so bife ị na-eje mara ebe ị na-eje because ọjị ihe anyị ji wee nwee ọjị na nzuwe alegory for the behavior control ihe ịma na imego ọ ịma na ị ga-eme ime enweghị ọfụ ọgwụ ofe imere ihe mmadụ ọnwụ na ọ bụrụ ya hapụ ọjị ọ bụghị by force don't touch ọjị agọ na ọfọ agọzi na maka ịgọtara onwe gị ihe ọjọọ agọzi na ma ọ bụrụ na ị mara agọ agọzi na so ọ bụrụ iwu bụ na ya agọ ya ọ bụrụ na ị maghị achụ achụ si na onweghị mgbe a sị gị gbuo anụ ọkụ wee chụọ àjà ihe a wee corrupt ọwụ corrupt the same way the pastor buoro buoro ụka na-akpa ego na-ejegharị ọ the same way ka ndị asịkwa na-akpa ego na-ejegharị o nwere ihe that is not the omenala Igbo not that omenala Igbo is sacrosanct omenala Igbo is a sacrosanct culture one in town ọ bụ ihe bụ ndị ndozi ọdịnala ji abịa ihe ndị ndozi ọdịnala ji abịa bụ pure pure omenala pure omenala the sacred the sacred way of earth ọ bụ anyị nwa bildụrụ ya n'ụwa go and ask America the Chicago ị na-anụ today Chicago ọwụ ndị Igbo mere Chicago ihe ọ bụ go and do the research go and do the research Chicago of America United States ọwụ ndị Igbo nyere ha law ọ ndị Igbo nyere ha ka esi achị ọchịchị before nwaanyị ebido vote we na west anyị enwee na ụmụada anyị enwee nwaanyị as a symbol of earth anyị enwee ndị ọkpụ na ndị egede anya enwere ndị amaala before nwaanyị first woman cast vote in the west unu bịa na-emechu mmadụ ihu eh? anyị ụkọtara ndị a biko kwụsịrị ihe kwụsịrị ndị site na o nwere onye ntụrụ ịnụ ihe respect is a reciprocal ihe ọ bụla ime mkpụrụ onye kụrụ ka ọ na-aghọ if you have a problem in life then you must know where you go ka si n'aka o si gị n'aka but ọ dị hard to accept and do something different ọ dị hard ọ dị so much hard for you to because that's why agwara m culture country religion is found on sentiment because because before e na-eme ya mara before ị na-eme ya don't any mistake will result to your death these three things any mistake ime ha these three things will result to your death life and direct because ọ bụrụ about intelligent culture abụrụ about intelligent religion abụrụ about intelligent em em em country abụrụ about intelligent all about pledge pledge pledge all about sentiment and emotion onye ka a na-ekwu pledge you will kill for your country you will kill for your god you will kill for this thing that is sentiment not intelligent that's why ihe ọbụla ị na-eme that's why you egwu na culture of omenala igbo no based on intelligent not sentiment and emotion so that our people don't get it wrong because ọ bụrụ na ọ bụghị orukwu echi na ọpara mma i will kill for omenala igbo mba <laughs> na omenala igbo bụ onye biri ibe ya biri mkpụrụ onye kụrụ ka ọ na aghụ onye na chi ya anyị ejidere gị ogu n'ọfụ ịbịasị igbu m obere bụ mgbe onwe ibe igbu m aghọ nga anya na abụ iru ebe ndị mmụọ chukwu ekpe gị ikpe na ka gị chọrọ ya wee jee ngwanye fugon we go in anticipation anyị anaghị eche ka ọma ya eme so ụmụ ibe ọ kaara ụnụ mma maka onye ọbụla na-amarọ ihe bụ anị ọma ihe bụ ala ivini <laughs> ị na-asụ oyibo the letter english language kedu ihe o gịnị bụ english language you gịnị bụ okwute isi okwute bụ ope stone gịnị bụ stone ka ihe ji wee kpọrọ okwute na igbo dos alphabet kedu ihe a representịrị ụmụ igbo ndị ọdịnala ọ bụrụ na anyị nwetacha ihe anyị na-achọ anyị ga-episis igbo language nto pisis every onye ọbụla gara skuul na ọdịnala ọ gụsịa pụta ọrụma moto na plen anaghị m ekwe ọ bụrụ itu ọnụ that is a fact because every letter represent something ọ mmadụ create ọ because na ndị nkịta bụ ndị nkịtị ọ because na ndị nkịta bụ ndị nkịtị somebody created the language from A to Z that 26 alphabet capital letter and small letter somebody did create it ọ mmadụ create ọ bụghị ndị mmụọ mana ndị nkịta ị na-agwazi ha ị na-agwa ha something cool o down gbaa izu wọta n'isi gị jiri nwayọọ jiri ụkwụ wee chọọ ihe furu na mmiri mba a na-akịga agha agha enweghị ebe eji agha agha eje enweghị onye ifuru na bara uru n'ụwa na-emeghe agha wia o nwere ebe ọ bụ ọwụ uche ka eji eme ihe uche nna gị si gị ji akọ na uche akọ na uche were uche were uche were uche were uche mba onye agha agha bụ victim onye agha agha must always be victim ọgụgụ ndị Europe ka m gwazi unu nke a na Europe was found on conquest and Europe can never support any country on earth because that is their philosophy all domination ka ọ pụtara Europe domination ka o miniri ụmụ ibe so ka mmadụ unu ji oge kwụsị iberibe ihe stand ha they stand for this ọ bụrụ na onye ọbụla nọ outside European Union unless you protect the interest of ndị bekee ọwụ na protect their interest nwanne nwe jos ịnwazi na anwaje die because all insult to you all insult to your own generation all an insult to your own generation be all bụrụ na ịmaha at this age ịmara you don't know how European begin ịmaha ha ji wee bido ịmara about you ka Europe wee bido go and read the history gaa gụọ history ọfụma before ị na-akparị onwe gị ndị a all these people na that is small pox monkey pox dem build it in a, in a, in pharmacies that monkey pox dem produce it in a pharmacies ka ịhụ na akụ gari ọrụ na amarọ ọka ngwa ụnụ ọka ngwa nọ ndị arụrụ ihe na famasi wee butere ụnụ kee mbọsị nna biko hapụ na akụkọ <laughs> ụnụ adịghịzi na aka agbabụ n'ọdịnala ka ndụ dị hapụ na ụmụ akụkọ iberibe ọka mma na ụnụ ji anyị ji nọọ nwayọ nnọọ jee mee ọdịnala ya bara onwe anyị uru bara onwe anyị uru bara onwe anyị uru bara ụmụaka gaghị amụ amụ uru bikos ihe ọ bụla i metere taa ọkwa ka ụmụaka ga-ata ahụfụ echi ha ọ bara uru ọkwa ihe i mere taa ha ọ ghọrọ ahịa ọkwa ihe mere taa bikos afọ nkụ nna taa ụkwa nke past kọtụrụ ọkwa those before you those before you created this mess and if you create another mess for your future <laughs> mana ụmụaka ha bịa na ire gị ha ebupụta gị from ala inyi aha kwụọ gị akwụ akwụsịa gị gị gị ka ụtara na-eji eze akpa ekpere so ka mma ụmụ Igbo ọka mma ọdịnanị ọdịnanị Igbo ọkwa nkwụcha ọdịnanị ndị mmadụ eburu nzu na vileji na ọjị na-akpagharị mba ọ bụrụ na ị maghị eme biko kpọọ anyị ka anyị kọwara gị ihe ị ga-eme anyị asịghị gị na iwu bụ na ị ga-eso anyị mee ihe anyị na-eme mba ọ bụrụ na ị fụrụ ọdịnala n'anya na ị mara ebe ị ga-esi ebido kpọọ anyị ka anyị kọwara gị ọdịnala abụrụ ịka nzu ọdịnala abụrụ ịta ọjị ọdịnala abụrụ ịchụ àjà ọdịnala wee cultivated way of life ọ ka esi ebi ndụ n'ime omenanị n'ime ọdịnala enwere omenanị enwere iwu ala enwere nsọ ala enwere ntọala enwere ihe niile a n'ime ọdịnala so ọ bụrụ onye pụta ha na ọ na-eme ihe sara asị na-eme omenala na-eme ọdịnala o were ọbara gachikọcha everywhere aka m adịkwa ha na nke ahụ aka ndị ndozi ọdịnala adịrị ya onye ọbụla na-eme otu ahụ onweghị onye onye na chie onye na-achị ihe mana you are on your own because onwere ihe onwere mewutu ihe anyị na-ekwu ihe anyị na-ekwu ebe a bụ to create an ideology educate our people based on natural life so that ha ga-eji aka ha bara onwe ha uru ha ga-eji aka ha bara onwe ha uru the culture omenala anyị enwe ka anyị si ebi ndụ ihe anyị na-eme bụ cultural rebet ordinary cultural heritage the cultural rebirth rebirth of our culture nke nwụrụ anwụ because ọ nwụrụ na pee omenala igbo nwụrụ pịị anyị na-akpọlite n'ili anyị na akpọnite na mmụọ because without that enwere ebe anyị na-eje without the past e nwere ebe ị na-eje because nke onye ka ị ga-eso nke onye ka ị ga-eso nke onye nke onye nke onye rụrụ ka ị ga-ebi n'ime <laughs> oh, nke onye rụrụ ka ị ga-ebi n'ime ya so ọ ka mma anyị ji oge chọba egwu ojii the world there is nothing like world wọdụ ị na afụ ebe akwụkwa ọkwa ofu ije ka ọ dịkwa ha ịbụọ akwụkwa na ihe ndị a na-akọ ọkwa nke onye riri ka o bu ana mmụọ nke onye riri ka o bu ana bịakwanụ bịakwanụ nke a ka anyị ga-ebukwa maka ya mgbe anyị anọghọzi ebe a in years to come we will be an ancestors in years to come anyị ga-abụkwa ancestors o kedu ihe a ga-eji amanyere anyị kedu ihe a ga-eji amanyere anyị ndị nkịtị a na-akpọ anyị ndị nkịtị ndị ọrụ anụ <laughs> ụmụazị gasị anyị ndị ọrụ ha na-enweghị uru anyị bara life and direct otu ọnụnwa isi akọ ha na even nke gị adị worst nke gị adị worst because ụmụaka anaghị ama otu generation all direct generation ka ha na-ama so anyị nwewo direct chekie n negodi the condition of ala igbo taa ngwa were ezi gbara dị next generation ka a ga-ana <laughs> were condition of ala igbo taa judge ya next generation a sị na ọ na ahụ ka ama ụtọ nsị <laughs> ị na-ebe agwa kịta taịm ka dị adị bụ <laughs> mgbe taịm na-adị ọzọ ka ihe ga-emezi ụmụ ibe ọ ka mma ka n'oge n'oge modifai ya ọkọ igbu ụkọ ụchọ nyawe important ọkwa nke a na-eme nke a na-eme adịrọ mma ana m ekwu nke anyị ji abịa nke anyị ji abịa onye ọbụla gbakọta aka kwadobe ka anyị kwadobe ya televishọns fm radio station bombard our people bombard ha ignid ihe gwazi ha eje n'ụka you don't need to say it ịnapụ nwatakịrị ihe o ji n'aka enye ihe ọzọ obebe akwa ọ fịara ahụ ka ndị igbo hapụ ụka ndị igbo agaghị ahapụ ụka olesi ma enwere ihe ọzọ iji wee replace ya ụka small small they we go away from there ihe a bụ educational process ọ bụrụ because sometimes anyị na-ekwu anyị na-eyi uzi aya ụka but normally all educational process don't just to say mmadụ pụta n'ụka pụta n'ụka makwa ihe na-ekwu ihe anaghị afụ anya n'ọnwụ nwoke ọ ya afụ ya anya ọ dịrị easy <laughs> based on science is not easy e nwere ike some few people even ndị agha sịkwa na ha akwụsịghị ije ụka ihe ike mekwe ha otu a sịkwa na jizọs wee god wee isi o si na chukwu eh, jizọs pụta ọbara chukwu ogige abịa ma so ka ọ doo ya na onye agha ghọtaba ihe a na-akụ onye rere nkịta goro enwe ihe ndị ụka dị na be jizọs abụghọzi chukwu mana chukwu ogige abịa ma bụ chukwu so ụnụ apụghị ya <laughs> so ụmụ ibe ọ ga-adịbanụ ka ka ije mee ihe ọzọ <laughs> ndị Igbo niile a hapụrụ ụka Chukwu oke abịa maka ka ha na-akpọ na Chukwu oke abịa ma so nwanne ụnụ kwụrụ ya ọ bụrụ ebe ahụ ka anyị na-eje ọdịnala nwere hidden knowledge ọwụ fruit mkpụrụ nke ndụ irisi anyị dị ndụ mana ọ bụrụ ihe ọbụla ka anyị ga-ekwu ebe a ọ bụrụ ihe ọbụla ka anyị ga-ekwu ọ bụrụ na anyị mesịa ihe ọdịnala ya mechaa penetrate ya baa anyị igbo ọfụma unu ga-afụkwa ihe a na-akpọ nri nke ndụ n'ọdịnala m nri nke ndụ a na-eri ya eri because that alphabet unu fụrụ that alphabet ahụ from a to z ndị ọdịnala ma ihe ọ pụtara from a to z ndị ọdịnala ma ihe ọ pụtara o roman alphabet mana anyị ma ihe ọ pụtara igbo because roman romans were were information nna nna gị code were na the language so IAPC si go the language mata ihe ọ pụtara na our own ancestral tone that language asụsụ nna nna anyị ha anyị ma ihe ọ pụtara that Roman alphabet so ọ bụrụ na anyị pasi ya Igbo wute ọdịnala ya ụmụaka na ụnụ mụrụ amụ ga na-ekwe oyi ọ ga-asịkwa na ụmụ ha ya ha amadị na anyị tara ahụfụ sef biko ha ya ha afọ ahụfụ ha ya ha afọ ahụfụ ọnwa ụmụ eke ga-esi azụ ụmụazụ ụtọ mara ihe azụghị azụ igbe na ifuru obodo adịrị mma azụghị azụ ka ọ bụ ha nwere infọmeshọn ha nwere infọmeshọn of earth nwere bikọsi nwere infọmeshọn of the earth earth nwere infọmeshọn ọ nwere sinkronicity use radio radio radio eji ekwu okwu jiri ya mara look around you mara synchronicity that is what you see as earth anyị ga-ekwu oyo oyo mana ụnụ nwa ga-ekwekwe that ego can you kill the ego can you suppress the ego ị gara suppress mgbe ọ dịrị izi but ị ga suppress ya because if you want to ịchọ ịgwụ jump ị ga-azọrịrị ụkwụ na before you jump you must press down before you fly you must press down before you fly ụmụ ibe ka ị press in this ego banye na ọdịnala were omenala igbo wee dozie ala igbo o nwere ihe anyị na-agara emenwu quote me right quote me right jide ndị ọdịna responsible enwere ihe anyị na-agara emenwu mana agaghị m eme ya otu a ndị ara na-aghọ ndebe anyị agara emenwu ya uti ara ị gaghị nwanne ị na-asa ahụ onye ara bịachiri akwa gị gbapụ ọsọ ịchụwa onye ara aha ịghọ na onye ara ọ bụzi onye ara bụ bụka onye ara yi akwa ọngụ agba ụta achụ onye ara bụ onye ara the condition nọ na anyị agaghị eme anything n'ala Igbo for now ọ bụrụ na anyị jiri infọmeshọn mana ihe mere anyị ji ekwu okwu okwu anyị na-agbasa n'igwe bụ na ka anyị wee ike ibutu ụbụrụ ndebe anyị ibutu onye ewee baa ọrụ agaghachi aka na-abagha anyị n'on the same time ị gaghachi nwa aka na-abagha anyị n'ọnụ ofu oge ọdara wọk is impossible is impossible ị gaghachiri aka na-abụghị anyị n'ọnụ ofu aka kọndishọn anyị nọ kịta onwere ebe anyị ga-ejenwu enwere ebe anyị ga-ejenwu bikos ị na-ata na-abụ nwanne gị n'obi ọ na-ata na-abụghị n'anya <laughs> ị na-ata na-abụ mmadụ ọ na-ata na-abụghị n'anya mmadụ ga-anụchasị okwu a na nkwuru ebe a ọ na-abaghị ọtọ nụọ ya upside kwube nonsense gwa m na onye isi dị mma onye isi dị mma bụ onye Igbo onye nụrụ akwụ a na-ekwu ka ọ baara uru bara nwa ya o nwere ebe onye asi wee kwujọ ala Igbo mba mana ọ ga-ewere onye isi naanị ka o wee nwee ike ịfụ evidence of excuse ọ ga-eji wee criticize ya ya si mba chefuzie na onye ji mmadụ naanị ji onwe anyị nwa ji infọmeshọn nna nna anyị ha ejirie anyị nwa bụ ndị ọdịnala ji infọmeshon nna nna ha because we follow the full print we follow the full step and we know it because they trusted us and give us the information not you ha nyere anyị ya maka na ha trọstụrụ anyị nwa dem believe in us na anyị nwa agaghị ebitere ha but you are not ha nyere gị gịnị ihe bụ igbo <laughs> anyị ma ihe bụ igbo pụtara the i the b the g the b the o we know ihe for these small letters we know them. nna nna anyị ha gave us the information and we know it anyị nwa ka ọ bara gị nwa uru bara ụmụ ụmụ gị uru ọ bụrụ anyị nwa nwere ihe anyị ji eme anyị ga-ata ya ata <laughs> ihe a m na-agwa gị ebe a m nọdụ na be m tiu gasa na bed gaghị aka na amụ nothing will happen to me nnọdụ na my place gaghị aka na amụ nothing will happen to me but abịara m na-agwa gị destiny ka ị wee fụ na ọ bụ true true the message was given that's why I'm giving the message nothing more nọdụ ibe m nwere ihe ga-eme m enwere uru m na-erite ihe ịkwụrụ m ụgwọ ọnwa enwere ka uru m na-erite na ya uh, bụ na ifọ ndị be anyị dị mma I am happy nwụọ nwụọ ọfụma nje na semetrị na-akwa oyoyo nje na semetrị dị eburu m oche eze n'ime semetrị ịghọtago so obi aṅụrị na-akpa m na be ndị mmụọ that is na ndị be anyị spring na-apụ after us bara uru ị gaghị ekpote nwunye iro ọ bụ ihe mmụọ ọ bụ ihe ọ bụ ihe mmụọ anaghị eme you don't drag country with them nothing like country don't drag it with them because there is nothing like it's an illusion create a culture ihe ọ bụla ị chọrọ within that culture you can have it ihe ọ bụla ị chọrọ with the culture you can have ịchọ country with culture you create country ihe ọ bụla ị chọrọ you can create but don't go and drag with them they will pieces you ndị a bụ ndị ori ndị a bụ ndị ori they can never do anything ah, ndị a bụ ndị ori ndị a ha ga-agwọ gị ịba because ịma n'ọnya <laughs> ị mara na ọnya ịmara ka a na-esi ekwere oke ọnya datam time ikwere oke ije oke ikwere ọnya ewi anyị gburu ọnụ ewi <laughs> nwanne if you want to study nature go jee mgbe ahụ pere mpe kee ka isi ekwe ọnya ọnya nnụnụ ọnya oke itozie na anyị ma chefuzie odo site ichefuzie na ị na-awụzi victim victim after victim victim after victim victim after victim ụmụ ibe ụmụ ibe ụmụ ibe were na iri unu gụọ eze unu ọnụ ka anyị iri gụọ eze anyị ọnụ ọkwanụ mmadụ nwa ọgọdọ ewu na-ata ọkwanụ mmadụ nwa ọgọdọ ehu na-ata ka ọ dịbanụ ka m rapụ ya otu a echi mbọsị nta ka anyị chụọ nụ na owere nji mbọsị nta ka anyị fụnụ na owere nji udo dịkwara ụnụ ụmụ ibe